ndị ọgọ ee eh, biko na ije anyị ebe a bụ na nwa m nwoke si m na o nwere ọkụkọ ọ chụgide chụgide chụgide ọbata na kọmpand nwesị kedu ụdị ọka ahụ nwatakịrị chụgide ọbata na kọmpand ọ na-ahụ ọzọ ọbịa gwa m a nsị ọbara uru ka m nwa bụ okenye kunye so ya ka anyị jee mara ụdị ọkọ bụ ihe a na okenye arara anọ n'ụlọ ị ga-amụ n'ọgbụrị ọ bụ ife dutere m ebe a na nwa gị dị ya <laughs> onye nwa nwoke ọ maka otu o acha na-asị ọ dị oyiri ndị ikwu nne oge ikwu oge nya ka o ji weta mmanya nwanne m ama mmadụ ebute mmanya ọjọọ bịa duru nwaanyị nwaanyị ugodie anyị ga-eje nwa nwaanyị ka ama ya anyị ma nkwụ ọ bụrụ hmm. na ọkụkọ ma ọbụ ndị ọzọ ga-achọ gbabata be anyị enwesị mmadụ bụ ọnkwụ ọnkwụ dị ya ma nke m metụrụ ọnụ gosiri mmadụ Ugoda rute rute rute rute ọgene hmm. ah, adam mekwanụ nwa m nwa ha babe ibi azị kene m eh? ibi azị kene m gwa ndị bụ na eji m ego ịgotakwara ihe a na-ekwu Ni yeri te lu toro ham. Ogogo wo ogogo wo ke. Babe, kesi mu ogogo wo I don't know you. Babe, never ba. Luciano, who is this girl? Can I see what? Who is this girl on the radio? Me che son de ben na me go wine. Imechi mu. Ibi ara ba imechi mu. Babe, don't allow your father to confuse you. I love you so much. Mama, nne nekwu onyebeghị duru nwa nwaanyị nwa onye ara ka kpọtara bem bịa ka anyị na mara ekwe mara ekwere ee meko m ekoyi papa bịa ka anyị na papa papa papa ahụ nọ ebe a nne m ọkwa nwunye nke o dula papa